ndewo ka e ka ime ịpụtakwa n'ụbọchị nke taa hei n'ụbọchị taa ka anyị nebanye anya n'ihe akwụkwọ nsọ na-agwa anyị na mmiri ndụ daily refresh nke ụbọchị taa osi nye anyị nri taa nke ga-ezuru anyị n'ụbọchị taa hmm. nye anyị nri taa nke ga-ezuru anyị n'ụbọchị taa. Nke a si na ozi ọma Matiu dere isi nke isii amaokwu nke iri na otu ozi ọma Matiu isi nke isii amaokwu nke iri na otu kedu okwu agbamume anyị ga-enweta na ihe ọgụgụ a ebe a ewepụtara ya na nkụzi kraịst kụziri ndị na-eso ụzọ ya ọ kụziri anyị etu anyị ga-esi na-ekpe ekpere na ihe anyị kwesịrị ịrịọ chineke na-ekpere. otu n'ime ha bụ nri nke ụbọchị nke ga-ezuru anyị ụbọchị nye anyị nri taa nke ga-ezuru anyị ụbọchị taa chineke chọrọ ka anyị na-atụkwasị ya obi kwa ụbọchị ka anyị na-atụkwasị ya obi kwa ụbọchị ọ chọghị ka anyị na-esogbu onwe anyị maka ihe anyị ga-eri echi ọ chọghị ka anyị na-esogbu onwe anyị maka etu anyị ga-esi gboo mkpa nke ga ga-abịara anyị echi ọ chọrọ ka anyị na-ebi ndụ kwa ụbọchị ya ka o ji si nye anyị nri taa nke ga-ezuru anyị ụbọchị enyela m nke ga-ezu enyela m tata nke echi na echi na nwanne echi ka m nwee ike jewarazịa ka nwa ose a ka sị ehe anatago m gị nke ga-ezuru m ruo n'afọ ọzọ ọ chọrọ ka anyị na-atụkwasị ya obi kwa ụbọchị ọ chọrọ ka anyị na-abịa na-ebutere ya mkpa anyị kwa ụbọchị ọ naghara ya isi nye anyị nri nke ga-ezuru anyị wee ruo mgbe ebighị ebi ma wee ruo mgbe anyị ga-anọcha n'ụwa mana ọ chọọ ka anyị na-ayọ ya kwa ụbọchị maka gịnị maka na chineke ọ na-amasị chukwu ka anyị na-abịakwute ya mgbe niile na-akpasara ya nkata ọ na-amasị ya ka anyị na-abịakwute ya mgbe niile na-agụ ya ihe na-akpa anyị ọ na-amasị chineke ya ka anyị mụta ịtụkwasị chineke obi kwa ụbọchị were mkpa gị na-ewere mkpa gị ofu ofu eburu na mkpa nwanechi bute ya taa buru ya n'isi taa ọ na-anyị gị eburu na mkpa afọ ọzọ bukwasị onwe gị n'isi taa larụ ụra teta ịfụ ihe ụbọchị weta ịtụkwasị chineke obi n'oge enye gị ihe ị ga-eji wee gboo mkpa ya bụ ụbọchị ihe a bụ ihe mmụta dịrị anyị na ihe ọgụgụ nke ụbọchị taa ka m gụpụtakwara gị ọzọ ọsị nye anyị nri taa nke ga-ezuru anyị ụbọchị taa o si n'akwụkwọ Matiu oziọma Matiu isi nke ise amokwu nke iri na otu kene gị ka Chineke gọzie gị dị ka ị na-atụle okwu anya na dịka ị na-etinyere m aka na sọskraịbụ na mmasị like tụsa ozi a ka ọ bụrụ aka ị nyere iji wee gbasaa ozi ekene dịrị gị chukwu gọzie gị ka ọ dị ka chi foo